ndị be anyị anyị ekene unu ewu o ọ bụrụ na kịta na ụnụ na-abịa na chanel anyị nọ mbọsị izi mbụ na-abịa biko anyị na-asị nụ nnọọ biko unu klikie na sọbskripshọn bọtịn ka unu ụlọ anyị ma ọ bụ ọ bụkwa na unu na-efolo anyị na peji biko unu ma ọ bụrụ na ị bịara ọfụ biko kliki na folo bọtịn a ka unu folo anyị o unu ashie kwana laik ya kọmentị ya maka na unu na ọ na-emekwara anyị obi ụmụ anyị nwee ike gidesi ike na-eme so tata na-egburu oge anyị bịakwana na episod ọzọ ịkụzikwa promoting igbo language na ireland ok so tata ihe anyị ga-eme taa bụ short phrases that you will use over over and over again biko tupu anyị ebido ọ dị mma ka ụnụ kpọkọnye ụmụ ụnụ ka ha soro anyị wee mụọ asụsụ igbo a o na na-egburu oge anyị ebido na nke nwanyị nwanyị kedu ihe a na-akpọ a na-akpọ tense n'asụsụ igbo deme nke deme kwọlụnụ ya aka ọ bụrụkwa na ha dị more than one person ị chọrọ ịgwa deme if they are more than one person kedu ife ya agwa ha deme niile ha ọ deme niile kedu ife ya agwa deme demenụ ọnya na na-ekwuzi ike ka a na-anụ bidoro nke ọzọkwa bụ thank you very much kedu na igbo deme thank you very much kedu ife ọ bụ igbo daalụ hinne. ha nwetara ya so ọzọ bụ How are you? Qué kímelo. Yes, kụwalụ ya aka. Ehe, nke ọzọ bụ How are you today? Kedu ka imelu kita? Anya mba mba mba. Dịkwa ọzọ. How are you today? Kedu ka imelu? Ah, chere. 케이크만을 타. o na-abịa ọ dị mmanụ ọzọkwanụ ugbu what are you doing now? mmadụ na-akpọ ịghọtara o nwere ihe a na-akpọ si na who is speaking kedu onye na-ekwu okwu oh! so ọzọ bụ please come biko bịa eh, atọ so ọzọ bụ please come quickly bia Osisa. Oh! Lati bia Osisa. Oh, oh, nke a maka nụnụ ife nke atọ sa na o nwere nka ị chọrọ iji eji eme gị ịghọtala what's up what's up what's up what is happening here what is happening uh -uh. what is happening okay ọ bụ hear you enwetara ya ka m kụziziela ụnụ what's up means n'igbo a na-akwụ ya I know, na-eme kedu nke na-eme what's up what's happening oh this is great Oh, before biko bifo ya tupu anyị akwụsị achọrọ m ka ka ụmụazị maazị aga ọrụ ụnụ egwu ofu n'ime egwu anyị na adị agụ na ihe ekpe ekpere ụtụ efife mụrụ ọ na-adụ mma ka a na-azụlite ụmụazụ n'ụzọ chineke n'ụwa ka anyị nọ kịta ọkacha kịta anọ so n'egbughị oge ka ha gụọ ọrụ ụnụ egwu a which is titled our god is always alive ok? ngwanụ ụmụ m ngwabidonu wee nụ nwayọ na na-agụsi ike okay nwa nwayọ nwayọ ngwabidonu eze eze da ding do. Ezem, ezem, ezem na ding do. Onye wai ezite ndị mozi ya Ono ọnọdụ m ya n'obi ewo ezem ezem ezem na Oh. Hey, Isaiah Nadindo. Our God is never dead. God is not dead. Our God is alive. Thank you so much. They menu oh. They menu for watching. They menu oh. Iwo Amaka. Oh, Iwo Amaka. Oh, Biko Chuku Goziano. Oh, they menu for watching. Thank you. Bye. I ah, we love you. Bye. Bye. Oh.